Onye ode akwụkwọ n'ụlọ ọrụ m bụ nwanyị. akwụkwọ n'ụlọ ọrụ m bụ nwanyị. My secretary at work is a female.